tupu oge mmemme ngabiga eruo Jizọs amatala na oge ọ ga-ahapụ ala kwuru na ya eruola ọ hụrụ ndị nke ya nọ n'ụwa n'anya kwụkwọ ha n'anya ruo ọgwụgwụ mgbe a na-eri nri anyasị ekwensu etinyelarị ya n'ime obi Judas Iskarịọt nwa Simon ka ọ rara ya nye Jizọs matara na nna enyefela ya ihe niile n'aka ọ maara na ya si n'ebe Chineke nọ bịa matakwa na ya ga-alaghachikwuru Chineke ya mere o sitere n'ọcha ọ nọkwasịrị bilie ọtọ yipụ uwe nke elu ya chịrị akwa mmiri e ji ehicha ahụ kee n'ukwu ya ọ wụnyere mmiri n'ime afere ịsa aka bido ịsa ndị na-eso ụzọ ya ụkwụ jirikwa akwa mmiri ahụ o kere n'ukwu ya na-ehicha ụkwụ ha ọ bịakwutere Simon Peter onye sịrị ya onye nwe m ị ga-asa m ụkwụ ma Jizọs zara sị ya ị ghọta ihe m na-eme ugbu a ma emesịa ị ga-aghọta ya Peter sịrị ya ị gaghị asa m ụkwụ ma ọlị Jizọs zara ya ọ bụrụ na m asachaghị gị ụkwụ mụ na gị enweghị oke ọ bụla Simon Peter sịrị ya onye nwe m ọ bụghị naanị ụkwụ m ka ị ga-asa kama sakwa aka m na isi m Jizọs sịrị ya onye ọ bụla sara ahụ agaghị asakwa ya ọzọ ọ bụ naanị ịsa ụkwụ ya dịrị ya n'ihi na ahụ ya niile dị ọcha unu dị ọcha kama ọ bụghị unu niile n'ihi na ọ mararị onye ahụ ga ya nye ya mere o ji sị ọ bụghị unu niile dị ọcha mgbe ọ sachasịrị ha ụkwụ o yiri uwe ya nọdụkwa ala ọzọ ọ sịrị ha unu ghọtara ihe m mere unu unu na-akpọ m onye nwe unu na nna unu ukwu unu mere nke ọma n'ihi na nke a ka m bụ ebe ọ bụ na mụ onwe mbụ nna unu ukwu na onye nwe unu sachara unu ukwu unu kwesịkwara ịsacha ụkwụ ibe unu nke a bụ ihe nṅomi nyere unu meenụ ka mụ onwe mere unu n'ezie n'ezie ohu adịghị adị ukwuu karịa nna ya ukwu ma ọ bụ onye ziri ozi ọ karịa onye ziri ozi ọ bụrụ na unu amara ihe ndị a ngọzi ga-adịrị unu ma unu mee ha anaghị m ekwu maka unu niile amaara m ndị m ma nke a bụ imezu ihe edere n'akwụkwọ nsọ onye mụ na ya na-erikọ nri ebiliela megide m ana m agwa unu ugbu a tupu ihe ndị a eme ka unu kwere na mụ bụ ya mgbe ga emezu n'ezie n'ezie agwa m unu onye ọ bụla nabatara onye m zitere nabatara m onye ọbụla nabatara m nabatakwara onye zitere m mgbe Jizọs kwụsịrị ihe ndị a o nweghị udo n'ime mmụọ ya ọ gbara ma sị n'ezie n'ezie asị m unu na otu onye n'ime unu ga-arara m nye ndị na-eso ụzọ ya lerịtara onwe ha anya na-eche n'ime obi ha onye ọ na-ekwu maka ya otu n'ime ndị na-eso ụzọ ya nke Jizọs hụrụ n'anya dabere ya nso Simon peter fufere ya isi ka ọ jụọ ya onye ọ na-ekwu maka ya ebe ọ dabere Jizọs nso ọ sịrị ya onye nwe anyị onye ka ọ bụ Jizọs zara ọ bụ onye ahụ m ga-enye iberibe achịcha mgbe m sonyere ya n'ime afere nri ọ sụnyeziri achịcha ahụ n'ime afere ahụ o nyere ya Judas nwa Simon Iscariot mgbe ọ narasịrị iberibe achịcha ahụ ekwensu bara n'ime ya Jizọs sịrị ya ihe ọ bụla ị chọrọ ime mee ya ngwa ngwa ma ọ dịghị onye ọbụla sonụ nọrọ n'oche nri ghọtara ihe mere o jiri gwa ya otu n'ihi na ụfọdụ na-eche ebe Judas ji akpa ego ha Jizọs na-asị ya ka ọ gaa zụta ihe ndị dị mkpa maka mmemme ma ọ bụ ka ọ gaa nye ndị ogbenye ihe mgbe ọ natachara iberibe achịcha ahụ ọ pụrụ na-atụfughị oge ọchịchịrị ya gbaala mgbe ọ pụrụ Jizọs sịrị ugbu a ka a na-enye nwa nke mmadụ otuto a na-enyekwa Chineke otuto n'ime ya ọ bụrụ na enye Chineke otuto n'ime ya Chineke ga-enyekwa ọkpara ya otuto n'ime onwe ya ọ ga-enyekwa ya otuto ahụ ngwa ngwa ụmụntakịrị m enwere m oge ntakịrị nke mụ na unu ga-anọ unu ga-achọ m ma dịka m gwara ndị Juu ka m na-agwa unu ugbu a ebe m na-aga unu enweghị ike ịbịa ya ana m enye unu iwu ọhụrụ hụrịta na onwe unu n'anya dịka m hụrụ unu n'anya otu a ka unu ga-esi hụrịta onwe unu n'anya ọ bụrụ na unu hụrịta onwe unu n'anya otu a ka mmadụ niile ga-esi mata na unu bụ ndị na-eso ụzọ m Simon Peter sịrị ya onye nwe anyị ebee ka ị na-aga Jizọs zaghachiri ya ebe m na-aga ị nweghị ike iso m gaa ya ugbu a ma ị ga-abịa ma emesịa Pita sịrị ya onye nwe anyị gịnị mere na m apụghị isoro gị ugbu a aga m atụgbọ ndụ m n'ihi gị Jizọs zaghachiri ị jikere ịtụgbọ ndụ gị n'ihi m n'ezie n'ezie asị m gị tupu oke ọkụkọ akwa akwa n'ụtụtụ echi ị ga-agọnarị m ugboro atọ